ụmụnne m n'ime chineke ka udo nke chineke nke chasị udo niile dị ụnụ n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị emem abụ m ezi nwanne ụlọ nwoke obi chukwu tony eberechukwu ọ bụkwa site na ụlọ ọrụ ndị Life Word redio ministri akara ndị Baptist Missionary Association nke mba afrịka gbara gburugburu ka ozi ọma si eru unu nso ọ bụkwa site n'ime obodo nke naijiria n'ime eru nke dị n'ime ibadan na ọyọ steeti ka ozi ọma si nso ka chineke wụkwasị unu ngọzi pụrụ iche n'ụbọchị nke taa n'aha jizọs kraịst bụ onye nwanyị anyị emem anyị ga-aga n'iru n'ụbọchị nke taa ileba anya n'akwụkwọ nsọ ka chineke wee gbaa anyị ume enyekwara anyị ngọzi nke pụrụ iche anyị ga-eleba anya n'ime akwụkwọ ndị hibru akwụkwọ ndị hibru isi nke isii amaokwu nke iri na otu na iri na abụọ ndị hibru isi nke isii amaokwu nke iri na otu na nke iri na abụọ ọsị ma ọ na-agụ anyị agụụ ka ọnụ niile n'otu n'otu wee na-egosi otu ịnụ ọkụ n'obi ahụ ka ọnụ wee nwezu olileanya anyị ruo ọgwụgwụ ihe niile ka unu wee ghara ịghọ ndị umengwụ kama ka unu wee bụrụ ndị na-eṅomi ndị ahụ ndị ji okwukwe na ogologo ntachi obi keta na-eketa nkwa ahụ ka chineke gọzie anyị n'ụbọchị nke taa meghee anyị obi anyị nyekwana anyị amara dịka otu wee kwesị ịghọta okwu nke a n'aha jizọs kraịst bụ onye nwe anyị na ịga n'iru n'ụbọchị nke taa ihe anyị ga-eji wee mere isi eh, akụkọ anyị ga-abụ isiokwu anyị ga-abụ mmeri site na okwukwe na ntachi obi site na na ntachi obi bụ isi okwu anyị n'ụbọchị nke taa anyị matara na chineke anyị bụ onye kwesịrị ntụkwasị obi kwesịrị ike oke onye ya na chineke na-aga njem mata na ihere adịghị eme ha ihere adịghị eme ndị nke chineke nkọcha dị abụkwanye nke ha enwere ike inwe nnwali enwere ike inwe ihe ọnwụnwa enwekwana ike inwe ihe nsogbu dị iche iche mana mgbe n'ikpeazụ onye ọbụla kwudosiri ike n'okwukwe onye ọbụla nwere ogologo ntachi obi na onye ọbụla dabere na chineke ihe na adịghị eme ndị ahụ n'ihi na ndị ochie gbawara ọsọ a na ndị nke akwa nsọ gosiri anyị anyị matara na ndị abụ ndị nwere mmeri na ikpeazụ bụkwa ndị akụkọ mgbaama ha na-enye anyị agbamume n'ụbọchị nke taa Ọ bụ na anyị gụọ akwụkwọ ndị Hibru a dịka o si wee gosi anyị na akwụkwọ ndị Hibru si nke iri na otu bido na mbido wee wee na njedebe anyị ga-afụ ndị nke so ụzọ nke Chineke na mgbe nke ha n'oge nke ha na ihere mee ha mmadụ dịka Daniel dị na uji okwukwe wesoro chineke na-aga njem n'ụzọ nke chineke n'okwu okwu ya dị mgbe a tụbara n'ime olulu ọnwụ ebe ọdụm nọ ọ pụtara na-enweghị ihe mbibi ọbụla dị mgbe Shedrak Mishak na Abednego atụrụ ha n'ime ọdọ ọkụ nke na-enwusi ike ha bụkwara ndị pụtara na mmiri bụrụ ndị ọkụ na-enweghị ike na-arụ ha a ga-ekwu ole ghara ole ọbụla dị mgbe ọgụ mbere ọdụm na-agụbere ịdọgbu anụmanụ ụmụ atụrụ David David bụ onye butere ịdọgbu ihe a niile o anya anya na mmeri dị na ebe Chineke nọ na ndị nke ji okwukwe na ndị nke tụkwasị Chineke obi ịfụta e na ihe ọbụla nke anyị na-eme n'ụzọ nke Chineke na ọkpụkpọ okwu nke Chineke na ịga ozi nke Chineke kpọrọ anyị ihe ọbụla nke na-ebilite ịgba anyị mgba ịlụso anyị ọgụ ime ka anyị wee ghara iru obodo nke kwere anyị na nkwa lekere anya ọbụladị ile anya na ndụ josef ụmụnne ya etibere n'ime olulu osi n'ime olulu pụta erega ya n'aka ndị ishmael ndị ishmel regide ya n'aka potifa n'ime be potifa nwunye ghọrọ ebili mmiri nke iji wee mee ka ọ bụrụ onye nke na-erighị n'ebe nke chineke kwere na nkwa chọọ ka ọ bụrụ onye nke je eji njọ wee mebie atụmatụ nke chineke nwere ebe josef nọ josef wee mba na ya agaghị eme ihe ọjọọ nke a imegide chineke efu na o ji okwukwe wee mata na chineke bụ onye na-ekwe nkwa mezuo nkwa n'ihi na chineke gosiri na nrọ mbuli elu ya nwaanyị a bụzi nwunye pọtịfa wee inye mbuli elu nke mmadụ josef si mba na ihe achọghị mbụ elu nke mmadụ kama ọ bụ nke chineke bụla dị na o si n'ebe ahụ tenye na nga onye na-enweghị ihe o mere agụ ya na ndị ajọ omume ọ bụrụ onye nọ n'ime nga sikwa n'ime nga ahụ chineke mere onwe ya aha mata amata na gụ onye na-ege ntị gị onye okwukwe nga ọbụla olulu ọbụla mmegbu ọbụla na nsogbu ọbụla nke a na-etinye gị n'ime maka ezi eziokwu ga-apụta ihe ị ga-esite na ọnọdụ ahụ bụrụ na ewuliri elu ekwube n'aha jizọs ị ga-esite na ọnọdụ nke ihere wee bụrụ onye nke a na-ewuli elu karịsịa dịka na dị na mbụ naanị gịnị were okwukwe na ntachi obi wee gbaa ọsọ gị wee ruo njedebe ekwena ka a gị okwukwe gị ekwena ka a gị mmeri gị ekwena ka a napụ gị nkwenye nke ị kwenyere n'ime jizọs n'ihi na ọnwa ndị a niile bụ nke eduba gị baa na ala nke chineke kwere gị na nkwa wee duba gị n'ala nke mmeri nke pụrụ iche nke mmadụ na-apụghị ịdọtụ gị na njedebe anya efuru mgbe josef bụzi eze ọbụnadị n'ala nke adọrọ ya n'uru ọ bụzi onye guzi elu onye nọ n'elu karịsịzie ọbụnadị dị nwaanyị nke chọrọ inye mbuli elu nke na-ezighị ezi ọ bụzi onye nọ n'elu karịsịa pọtịfa na ndị otu ya niile mata mata na site n'okwukwe na ntachi obi ka ị ga-eji wee nwee ihe ndị a niile ụwa nke anyị nọzi n'ime n'oge nke anyị a na-alụzi agbazilikalịka inweta ihe dị ka ugbu a ugbu a ugbu a onwezi onye na-enwe ntachi obi onwezi onye si ka anyị e nwee okwukwe wee tụkwasị obi na okwu nke chineke ka nkwa nke o wee bịa na mmezu naanị ole ma ole na-emezi nke a imirikiti niile na-achụzi ọsịsọ ọsịsọ gị na-ege ntị esokwana na ndị na-achụ ọsịsọ ọsịsọ esokwana na ndị na-eme ka ha bata nwa echi esokwana na ndị na-eme ka ha bụrụ ndị nke kpakọtachara ihe niile ma lụfuo Chineke ha ma lụfuo okwukwe ha were ntachi obi na okwukwe ị ga-enwe mmeri nke pụrụ iche ị ga-enwe akọ mgbaama nke pụrụ iche ị ga-enwe ihe nketa nke pụrụ iche mata na eluigwe dị ire mata na lekere ọbụladị onye anyị na-eso n'ụzọ ya bụ jizọs kraịst lee ka o si wee were ntachi obi wee gaa ozie n'ụwa nke a ọbụladị mgbe ọ bịa n'ụwa kụzie ụzọ nke ya dịka o si wee kwesị dịka anya na esi wee kwukarịta akwara emu ntachi obi ka o ji wee jee mezuo ọlụ ya n'obe nke kalvarị emere ihe akaja abụrụ ya asọ ekwuliri okwu dị iche iche nke mmegbu ma ntachi obi ka o ji oje n'obe nke kalvarị wee tụfuo ndụ ya n'efu o wee nwụọ gbasịa ọbara nke dị oke ọnụ iji wee zọpụta ndị mmehie nke mụ na gị so n'ime ya anyị wee bụ ndị nke ketara ndụ site na ntachi obi nke n'okwukwe o wee si na ngwa ebilie wee nọdị n'aka nke chineke bụ nna si n'ebe aha wee na-ekuziri anyị ọnụ anyị ịnabatagwu jizọs kraịst gị onye na-ege ntị dị ka onye nwe na onye nzọpụta gị ohere dịrị gị oge dị ugbu a iji wee nabata dị ka onye nwe gị na onye nzọpụta gị gbalata si anyị latagwu ọ ga-anara ya nke ọma ọ gbasara aka n'obe si ndị chọrọ ndị ha bata ị ga-abụ otu n'ime ndị a n'ụbọchị nke taa hulata isi n'ebe ọ bụla ị nọ kesi chineke na-elatawo ọ ga-akagbu afa gị n'akwụkwọ nke ọnwụ deba afa gị n'akwụkwọ nke ndụ ị ga-abụkwa onye nwere mmeri na enwe dịkwa ntachi obi wee gba ọsọ gị wee ruo ọgwụgwọ ka ekpere chineke onye pụrụ ime ihe niile chukwu nke dị nsọ ịgwawa anya okwu gị n'ụbọchị nke taa imewe ka anyị ghọta gị lee ndị nke gị ndị nke hulatara isi n'oge dị ugbu a onye nwaanyị mere ha ebe dị gị si wee kwe na ngwa kagbuo afa ha n'akwụkwọ nke ọnwụ deba afa ha n'akwụkwọ nke ndụ mere ha ka ha nwee ka ha bụ ndị eketa oke na alaeze gị dị kwesịrị ekwesị n'aha jizọs kraịst bụ onye nwaanyị emem matani na okwu a na-abịara site n'ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry unu nwee akọ mgbaama ma ọ na ajụjụ unu ga-enweta n'igwe okwu 081 329 00111 na 00 56719493 ka udo nke chineke nke chasị udo nyere dị n'ọnụ n'aha jizọs kraịst bụ onye nwaanyị Amen.